nna isikwere nchata dị anyị na erie m nri na nsụbe na ijere fute nke nne siri sọ igo na bịa pala amam ị nwere ike ịnọkọta sụbe ife n'odo ịsụcha eje fute nne eshiri kwesịrị ikwu ka ọ maka na ọ bụrụ ị na-awụ ịbata na kichin na-enyere m aka iji ama na ọmụ shiri ana m enyere maka <laughs> ụnụ nwa nwaanyị nyere kata ha ụbọchị ngwa ha na ahụ adịghị mma ọ na m ehe nyere nwa aka ịsụ na ọdụ m eto n'ogologo ịtụ ha anụ m ama m n'ife so ya gịnị ka iji akpọ m ọ bụghị akpọbaghị m gị ebe a ọ bụghị oge ọbụla nnọọ ime ihe ka onwe onye ọ na-ese ego na ịchọ ọwụ na-agụ ka ị chọrọ ịhụ ịbaba ọbịa nọ n'ime ọbịa ka agụ na-anọ mụ na anọghị na-eme ka mmadụ na mụ nwa gbakwara nụ ha ụmụ nwaanyị seven million na-achụgharị m bịa kpọta ha ahụ m onye ala m nwa hara ma prezidenti ma ndị isu sekuriti bịara ịnụ m kpọkwuru ha m ala m ibe ji akpọrọ m biko ibe na-ewute m na ịma aka nwa ka a na-ayọ oke a na-ayọ chi wee na-ayọ m na-ayọ m sọ m ụtazi dị na nwoke na ọ bụ ha nna ọ bụghị m na ọ bụrụ na ọ bụghị m ngwaala ibe m na nwa enene enene na ada ibe na-akpọrọ m biko ada andi ụba bụ m nwa ka ovuvu n'obu mụ nke ovu n'obu nọ na abịaji nne na maka abịa nsụba na o nwere ụbọchị oyi ahụ mụnwa bụ ụtazụ na nwoke achị obodo onye mere m ji wee sụ ncha maka achọghị m ibi mara ka i si agwa m okwu mana ibe nna m agwa ha bụ na ejikwana <laughs> e m obu aṅụrị bịa hmm? ewetala e anyị akwụkwọ mba ndị ụka wetara anyị akwụkwọ maka mụ nwa agwaghị m gị ụbọchị njele e, mee nnata akwụkwọ njele mee request asị m ka anyị soro ndị ọhụụ na chọrọ ime ebe maka anọ m ụbọchị ihe a na-ekwu na achọrọ bụ ime mmasị wedin andị ma eh. na ya amụcha na ụmụ mmụọ ibe niile nso ka m bịa gwa ha ka anyị jee soro ndụ na mee mas wedin ọkụ ya ka nsụ ka ngwa ha na akwụkwọ afta na so ka ịkwadobe chere godu ka nghọta ihe narị ekwu ka nghọtara ihe narị ekwu ọfụma na ị chọrọ mm. ka mụ nwa ya mụ nwara na agụ nwa jee mee mas wedin n'ụlọ ụka mba achọrọ m ka mụ nwa achọrọ m ka mụ nwa chere mas wedin kwe nke na-eji etoko mmadụ iri na mmadụ 20 agba akwụkwọ ofumbashi adịrị sụdụ adụ 7 billion sụdụ ejeghị m eme ya ejeghị ye eme ya maka na anụrụ na nkọrị na na ogiri n'ahịa mụ na ya kọrọ ọnụ na ọ chakwuru iso mee mmasị wedịn na ndị na ha ya nụ eje eme na gịnị m eme eme na ya akwụkwọ idisaid ya ego gbaa m sọnsọ nna m ji akwụ akwụne n'ọta mụshi hmm. egbe ama akwụkwọ egoro emezigbote wede nga anụ ya kpụrụkpụrụkpụrụkpụrụ ruo ebe n'ụmụ elughelu ikpo chitere na wee salam gịnị wee mee kwanụ ụmụ ụmụ ụmụ ụmụ atụrụ e, e, na ehi ịmụchire na ka m ga-eji m ga-eji je mere ha wedin mere ha nke na mere ha bịa ịbịakwa ịmara ka ị na-arụzi maka ka m akara maka na mbọchị wedin m achọrọ m ka ọ dị big hmm. ka ọ dị big kanopị ya eshi ebe na-efuọ chiebe ne fụọ ndị otu chukwu ebuka be m ji abịanụ ndị otu chọkwa ibe m abịa o nne m ji abịanụ ụmụnna anyị nụ everybody ji abịanụ na-eme anya ka m gwa mba pata nna be ewuzibe a anakwaghị etiji mkpu na anụba nwaanyị onye ọbụla chọọ ọbụ ya imebe nwaanyị anara ejechikwu n'azụ ụlọ vụkọnye ndị mmadụ mma ịkpọrọ nwaanyị na akpọ ha oriri ibe akpọrọ ba ọdụnụ nwaanyị akpọ ha oriri na ebe anya ka m gwa ịsụ na ije ha eme dị wasmedin kwa ebe isi na ihe eme wasmedin ịjọ ka bịara wedịn m kụọla m nwunye odogwu abịa mmadụ na iwe ọdị egwu mana a na-eme oke bụ ọdị egwu ọ dị egwu ka iwe na odogwu ịsụ na mba ọdị egwu na m abụghị odegwu na mụnwa bụ ụtazi na nwoke abụghị odegwu na mba ọdị egwu ngwa na ebe mba ọdị egwu ihe na-ewetaji ego nnụnụ n'ụlọ a ịbụ masụọ dị n'ahịa imecha anụ ya ihe emie mba eje m ewepụta 30 milion wee mee wedin no no o si dị mma wuti ka isi m onye na-akọ m nkọ nwa swedin nke wedin acha nkami ya nnatawa egote m ring na nke ndị a na-ekwu mbata ya agbakọ ya e ofu anụ ọgbụ shot and edited by Chimaseng